hei azịgbakwa nye aka na elenụ nwa na anya igbo nya ụmụazị anụnwa ga-abụ ha dị ime ha eje ofu ebe amụọ ya bụ nwa egolu nwa taa aka anya aka na-eme ya ma ife elụkwa na nke mgbe eji wee wakpo ha ee eh, n'arọ gara aga ebe a sị na ọbebi factory loto ya bụ anyịkọ elụkwa na ya bụ ife ebe na amarọkwa na obero bịakwanụ ka ụnụnụ nke nna anụ ọzọ dị ka ibie bụ elu nna onwelu ahụ ga-abụ mmadụ mekata ife ọjọọ o jiri maka na ọ gbagotewego n'arọ sị ka ọ kwụsị ma ọ jiri maka na ị nwere ụmụazị sị ka ị kwụsị mana nke ikpeazụ a ga-abụ ụfọdụ ndị mmadụ ga-emegide ife ọjọọ megide ife ọjọọ halụ kama ha ga-agbanwe ha halụ ka ha nwụọ n'ife ọjọọ ahụ nke maka ihe nji ekwu ha bịa ka ịnụ ife a na-achọ ịkọrụ gị mee na-abịa steeti ọ wee bụ na mmadụ ite anyị na-afụ ebe a nke nwoke anụnwa o nwere ụlọ ga-abụ ịbịa ịdị ime ịbịa bie ee ịmụọ nwa ahụ olee ya ma ogolu gị nye gị ego ị pụwa ndị gị ego afọ ya bụ nna nna Michael ọ gbara arọ iri isii na anọ ọ bụ onye obi nkịta na-arọchukwu nke dị n'Abia steeti o jikwa na ụmụazị anọ ya nwoke ji ezinụlọ ka ọ bụ ọ wee bụ na ya bụ Michael na ọ ọrụ na ụlọ ndị enwe nne enwe nna ụmụnọ modelis bebis hom anụwa ka ọ lụbụrụ ọrụ mana ọ daalụzi owejezie wejezie mepezie ebe a na-agbazi mgbara ụmụazị egote e, amụọ ogolu onye ga ego onye ga oke gị mụrụ efe ahụ ọ wee bụ na ee eh, ndị mmadụ bịabịa kpọọ ndị ụlọ ọrụ Abia State Command of Nigeria Security and Civil defense Corps wee tụele ha azụ na o nwere ife ọjọọ na-eme ebe a atụele ha azụ na na o nwere ife na-eme na ya bụ ebe nwoke nọ na o nwere ka o si eme ha bụ ndị wee wakpo be Michael na arịarị ee eh, ụbọchị satọde bụ abalị iri na anọ n'ọnwa septemba n'afọ 2024 ka fa wee fụzie ụmụazị na-aba ụmụ agbọghọ na-aba anọ ofu n'imefa afịa bụ doris nelson doris nelson a gbara aro iri abụọ na atọ ọ bụ onye gombe steeti ịghọtago ọ wee bụ na onye nke ọzọ na afia bụ winners ugochukwu ọ gbara arọ iri abụọ na otu nyanwa bụ onye isikweke ike n'imo steeti ka ugochukwu winners bụ ịghọtago ọ wee bụ na doris nke a gbara arụ iri na iri abụọ na atọ amụọ na nwa na ọmụrụ nwa n'ụbọchị monde bụ abanite naanị n'ọnwa septemba n'afọ 2024 ka ọ mụcha anya bụ nwa olu echie bụ abaniri iri bụ tuzdee achọtago onye ga-ego nwa ọ mụrụ nwa nwaanyị egolu nya bụ nwa nwaanyị ihe ee Michael ule nya bụ nwa nwaanyị a bụ 1.1 million naira ka elele nwa <laughs> ka elele 1.1 milion naira o wee sị na oke Eh, ise bụ mama ya bụ nwa na ife oge nye bụ 500,000 naira mana ife onye godiri kịta abụ 100,000 ya o nwere ike ọ bụ na ya ka o ji wee ka na-eche ka enye tọpụzie ya 400,000 ka ọ na-adị ihe nna ajụ ụgbụ gị nwa mụrụ nwa bụcha afọ ime um, ọnwụ ite naanị ịmụ onye bụ nwa ikuruki ele ya enye gị ego ahụ n'ala anyị nọzi ọ na ya bụ ife aga na-emetụta gị na-arụ ịmago ụdị ife onye mere ajọ ife kwesịrị emetụta gị na-arụ nke a aka na ọ wee bụ na winas nke nke arọ iri abụọ na otu na ọka dị ime ọnwa asaa ọ dị ime ọnwa asaa ihe ọ na-echezi bụ ọmụọ nwa ka ejegorie enwe na-ajụzie kedu ka o si akpọtasị ụmụazị kedu ka o si enweta ndị na-abịa ego ọ wee sị na ọ na o nwere ife a na-akpọ kọntakt na na na ndị anụnwa ebe ọ na ebe ọ rụburu ọrụ n'ebe ndị na-ewere nne nwe nna na ha na-adakwa onye chọọ nwa ma onye dị ime agbọtarịa ọka efu na ụfọdụ ndị anụnwa na-enwecha ebe eh, ndị a na-enwecha ụlọ ndị enwe nne enwe nna ụfọdụ n'ime fa na-adị njọ ụfọdụ n'ime fa abụrụ na ha na-ana ebe ahụ a na-amụ atụ ụta nwa edose. ụfọdụ n'ime fa na-agba mgbere ụmụazị mana ihe ama ewetago ọ wee bụ na otu a ka o si enweta ọ sị na Doris anụnwa na-ekwu maka ya nọ na Abuja ka esi wee kpọdata ya na o nwere onye kpọrọ ya wee zitarịa eh, Doris ewetago na onye nke bụkwanụ winners nọọ onye kpọtara ya abụ onye isi ụka a na-akpọ evangelist first samuel na ya nọ n'imo steeti mana ya bụ onye dịka a na-ekwu kịta aka na-achọ ya bụ onye isi ụka achọ maka ọ dịka ọnụgo kepukepu narie na nkwekọrịta na onye ozizi a bụ na ọ bụ na na winas mụọ nwa onye egorie chọzie ndị ga-abịazigorie n'aka ya na onye abụ nkwekọrịta na anya onye kpọtara eh, winas hey wee si eziokwu a ga n'izu wee jụọ ya tụ aha one ka o mego nya bụ ife o wee sị na oge chitezi na otee n'ezigbote aka o nwere ụdị ọ na-alụ ụdị ọrụ anụnwa a jụọ ya kelu ụmụ one ka o rego kemgbe arọ gara aga wee ruo na-arụ anụnwa wee sị ee eh, na arọ gara aga n'ọsọsọ ofu mkpụrụ nwa ka o rego mana na arọ anụnwa na ole na nwa abụọ tupu ewee nwudezie ya nke enwu ejide ya tupu ewee jide ife ejide hei ife nna bụ ọ pụtara na o nwerozi ife ọzọ a ga-alụ iji ụmụazị anọ nna mmadụ ka ewu ịda arọ iri isii na anọ ka na-eme ụdị ife ọjọọ anọ kedu arọ ole ka ọ fọrọ nwoke a ka o ruo arọ iri asaa 70 years ọ naanị arọ isii ị ka na-eme ụdị ife anụnwa ife ọjọọ anụ ife na-eme iwu ewu ka e ka esi wee mee ha ha chedo ihu n'aja ha kwesịrị na-ene anyị anya ka anyị na-afụ ihu ha ọfụma ihe ọzọ m na-ajụ gị nwebụ onye na-eje ịdị ime ọnya bụ ife a mgbe ụfọdụ o nwere ike nwanne gị nwaanyị daa afụzi ọsị gị na ọ nọ n'ụlọ akwụkwọ emechi akwụkwọ nata ọya anata ihe ama na ọ dị gị ime na ọ dịghị ime ọ pụzie oje ole nwatakịrị ya mana ụfọdụ otu olelu nwa nwa ya nwaanyị o kwechiri na o nwere ike ọnụ ọjọọ si dị ya na ọmụbe nwa mana ọmụọ na nwa anya bụ efe a amarụ m ka obi ga-esi ekwu unu ka gị nnọọ ijee mụọ nwa mụọ nwa lee ịka nọrụkwa nnọọ obi ịnọkọta ndị ga na-asị eke ka nwa ahụ nwa ha na-ebe akwa ka otu esi wee narị ya ya echi ka ọ mụrụ nwa taa na ele ya echi ọ nọọ ya enwee ya na-eme ya n'obi hei nnọọ ife ndụ wee ka m wetere gị nya ọ bụkwa na iche na ụdị m na-eche na ụdị fa adịrọzi ọ ka dịkwa ebe niile ewetago ee otu afọrọ ya na Abia steeti o nwere ike ọ dịcha ebe niile ha na-eme ihe n'ụzọ zoro eze ga ama ọ bụrụ na ị na-eme ya bụ ife pụtakwa na ọdịrọ ma mmadụ nke ga-esi ede mmadụ ọ bụrụ na ị mụọ nwa na ị chọrọ nwa mee gịnị kurie ekujelu ndị na-achọ nwa ebe anụnwa na-enwegasị e, ụlọ ndị na enwe nne enwe nna ewetago apụ ebe ahụ ndị ndị manafa bụ ọ bụrụ na ị chọọ nwa ịbịa isoro n'ụzọ kwụ ọtọ enye gị nwa ị gachaa weta akwụkwọ ma n'aka ndị uwe ojii ma na ụlọikpe ụmụ dị ife a ewetago ebe mmadụ nara maka na nke ikpeazụ ebe nwe ilo n'ezigbo n'ezigbo ụzọ na fa na-eme emọdaresi eh, bebi ya ama na ndị abụkwu ndị ajụ gbasaa n'ozi aka ndị ọzọ n'anya gbasakwana akara anụ daalụ